ndụ mmiri ndụ azụ mmiri atala ma azụ anwụrụ bere ugobere nke si bi ebela nke ukwaa ya ihe ọma mere m mekwara ibe m ọmụmụ nwoke ọmụmụ nwaanyị ọhụrụ anya anyị ebe akwa anya mmiri akọkwana nanya n'anya osisi hụrụ anyị atụ nkwe egbe eluigwe gbagbukwa ya onye isi anyị na-awa àjà ya were nke ya na nke ezinụlọ ya wee chụọ ihe ọma ga-akpa anyị ihu n'ụbọchị taa ọ dịrị nwoke mma ọ dịrị nwaanyị mma anyị ubi ka anyị ọka ise